akụkọ ndụ inwe mmasị n'ebe ndị mmadụ nọ na-aba ezigbo uru akụkọ Russell red kọrọ nne nne m gwara mama m sị chọọchị Anglịkan anaghị akụzi eziokwu na-achọ ndị na-akụzi eziokwu mgbe o kwuchara ihe a mama m malitere ịchọ ndị na-akụzi eziokwu Baịbụl ma o kweghị ege ndị ama Jehova ntị ọ gwakwara m ka m zoo mgbe ọbụla ha bịara n'ụlọ anyị na Toronto dị na Kanada ma mgbe nwanne mama m nke nta so ndị ama Jehova mụwa Baịbụl n'afọ 1950 mama m soro ya ha nọ n'ụlọ nwanne mama m ahụ mụgide Baịbụl mechaa mee baptizim papa m bụ elda na chọọchị a na-akpọ United Church of Canada dị n'obodo anyị n'ihi ya n'izu ọbụla ọ na-eziga mụ na nwanne m nwaanyị ka anyị gaa Sọnde anyị gachaa anyị esoro ya gaa chọọchị ma ọkụ elekere iri na otu o ruo n'ehihie anyị esoro mama anyị gaa ụlọ nzukọ alaeze o gị anyị ike ịhụ ihe dị iche n'okpukpe abụọ ahụ mama m gwara ndị ha na ya bụ enyi kemgbe ọtụtụ afọ ihe ndị ọ na-amụta na Baịbụl aha ha bụ Bob uchesin na nwunye ya Marion ha nabatakwara eziokwu n'afọ 1958 Hutcherson na nwunye ya kpọrọ mụ na ụmụ ha ndị nwoke atọ gaa mgbakọ mba niile were abalị asatọ emere na New York City isiokwu ya bụ ime uche Chineke ọ bụ ugbu a ka m matara na ọ dịrịghị ha mfe ịkpọ m aga ma mgbakọ ahụ so n'ihe kacha pụọ iche mere na ndụ m ụmụnna nyere m aka iji ijekwuru Jehova ozi tupu m eruo afọ iri abụọ anyị bi n'ebe a na-akpọ ụmụ anụmanụ ilekọta ha na-atọgbu m atọgbu m chọsiri ike ịmụ otu m ga-esi bụrụ dọkịta na-elekọta ụmụ anụmanụ mama m gwara otu okenye ọgbakọ anyị gbasara ya okenye ahụ weturu obi chetara m na anyị bi n'oge ikpeazụ jụọkwa m otu iji afọ ụfọdụ gaa mahadum nwere ike isi kpaa m na mma mụ na Jehova aka n'ihi ya m kpebiri na agaghị m aga mahadum m ka nọkwa na-eche ihe m ga-eme ma m gachaa ụlọ akwụkwọ sekọndịrị ọ bụ eziokwu na m na-aga ozi ọma na ngwụcha izu ọbụla ozi ọma anaghị atọ m ụtọ n'oge ahụ echeghịkwa m na m ga-abụli ọsọ ụzọ n'oge ahụ papa m na-abụghị onye àmà Jehova na nwanne ya nwoke nọ na-agba m ume ka m jiri oge m niile na-arụ ọrụ n'otu ụlọ ọrụ inshọransị na-ewu ewu na Toronto nwanne papa m nọkwa n'ọkwa ukwu n'ụlọ ọrụ ahụ n'ihi ya m kwetara ịrụ ọrụ n'ebe ahụ na Toronto anaghị m enwe efe m na-arụkarị ọrụ ma gbasa ọrụ m na-esokwa ndị na-abụghị ndị ama Jehova na-akpakọrịta ihe a niile mere ka m ghara inwe ohere maka ihe gbasara ofufe Jehova mụ na papa papa m na-abụghị onye ama Jehova biri na mmalite ma mgbe ọ nwụrụ ọ bịara dị mkpa ka m gabido ebe ọzọ nwanna ha uche sị na nwunye ya bịara dịrị ka papa m na mama m ọ bụ ha bụ ndị ahụ kpọ m gaa mgbakọ ahụ e mere n'afọ 1958 ha gwara m ka m bịa biri n'ụlọ ha ha nyekwara m aka ka mụ na Jehova dịkwuo na mma n'afọ 1960 mụ na nwa ha nwoke bụ Jọn mere baptizim Jọn bidoro iso ụzọ nke mere ka mụ nwa wepụtakwuo oge na-eje ozi ọma ụmụnna nọ n'ọgbakọ hụrụ otu m si na-eme nke ọma n'ọgbakọ emechara họpụta m ka m bụrụ onye nlekọta ụlọ akwụkwọ iji ozi ọchịchị Chineke ihe edere n'ala ala peji sịrị ihe a na-akpọzi ya ugbu a bụ onye nlekọta ọmụmụ ihe ozi anyị na otu anyị si ebi ndụ ihe edere n'ala ala peji agwụla m lụtara ezigbo nwaanyị ọkwa ọsọ ụzọ n'afọ 1966 m lụrụ nwanna m nwaanyị Randy ọ bụ ọsọ ụzọ na-anụ ọkụ n'obi nke chọsiri ike iji ozi n'ebe a chọkwuru ndị na-ekwusa ozi ọma onye nlekọta sekit anyị gosiri anyị na ihe anyị masịrị ya ọ gbakwara anyị ume ịga nyere ọgbakọ dị na Orilia dị na Ontario aka n'ihi ya anyị kwagara ebe ahụ na-egbughị oge ozugbo anyị ruru n'orilia m so nwunye m brandi ghọọ ọsọ ụzọ oge niile otu o si anụ ọkụ n'obi n'ozi ọma mere ka m mụta iji nụ ọkụ n'obi na-ekwusa ozi ọma ozugbo m tinyere obi m niile n'ịsụ ụzọ obi dị m ụtọ ịhụ otu m si eji baịbụl na-akụziri ndị mmadụ ihe na ịhụ otu ha si na-aghọta ya obi dị m ezigbo ụtọ inyere otu di na nwunye bi n'orilia aka ime mgbanwe ndị dị mkpa na ndụ ha ma ghọọ ndị na-efe Jehova anyị mụtara asụsụ ọhụrụ gbanweekwa otu anyị si eche echiche mgbe anyị gara Toronto m hụrụ otu nwanna so na-eduzi ọrụ a na-arụ na Betel aha ya bụ Arnold MacNamara, ọ jụrụ m ma anyị ga-achọ ịghọ ndị ọsọ ụzọ pụrụ iche m zara ya ozugbo sị ee anyị ga-achọ mana ya abụkwala na Quebec nọbụ na-ele ndị nọ na mpaghara a na-asụ French anya otu ndị nọ na mpaghara a na-asụ bekee si ele ha n'oge ahụ ndị mmadụ na-eme ngagharị iwe n'ihi ndị ọchịchị chọọkwa ka kwebek bụrụ mba kwụrụ onwe ya nwanna anold sịrị m ọ bụ naanị na kwebek ka alaka ụlọ ọrụ na-eziga ndị ọsụzọ pụrụ iche n'oge a m kwetara ozugbo na anyị ga-aga ama m na nwunye m nwere mmasị ịga ebe ahụ jewe ozi m mechara chọpụta na ihe ahụ so na mkpebi kacha mma anyị merela anyị ji izu ise mụọ asụsụ french mgbe anyị mụchara mụ na arandị nwunye m na di na nwunye ọzọ so gawa remuski dị ihe dị ka narị kilomita ise na iri anọ ma esi ebe ugwu Montreal gawa ya ma anyị amụtachabeghị asụsụ french dịka ihe atụ n'otu ọmụmụ ihe anyị gara mgbe m nọ na-ama ọkwa m chọrọ ikwu na e nwere ọtụtụ ndị ga-esi ọstrịa bịa mgbakọ ukwu anyị na-aga inwe ma ihe m kwuru bụ na ọtụtụ enyi nnụnụ ga-abịa ya na Rimouski ụmụnna nwaanyị anọ na-alụbeghị di na nwanna Hubadius nwunye ya na ụmụ ha ndị nwaanyị abụọ sonyere anyị anọ nwanna Hubadius na nwunye ya chọtara ụlọ nwere ọnụ ụlọ asaa anyị niile bụ ndị ọsọ ụzọ ebiri ebe ahụ na-akwụzi ụgwọ ya anyị na-akpọ ebe ahụ White House n'ihi na e tere ihe ụlọ ahụ na ogidi ya agba ọcha a na-enwekarị ihe dị ka mmadụ iri na abụọ ruo iri na anọ na-ebi ebe ahụ ebe mụ na Randy nwunye m bụ ndị ọsụzọ pụrụ iche anyị na-aga ozi ọma n'ụtụtụ n'ehihie nakwa na mgbede n'ihi ya obi na-adị anyị ụtọ na a na-enwekarị onye anyị na ya ga-eso aga ozi ọma ma mgbe ezigbo oyi na-atụ na mgbede anyị na ndị ọsụzọ oge niile ndị ahụ bịara dị n'ezigbo mma nke na ha dị ka ezinụlọ anyị mgbe ụfọdụ anyị na-akwanye ọkụ gbaa ya okirikiri ma ọ bụkwa na anyị ewepụta otu ụbọchị anyị kpọrọ ụbọchị oriri ya bụ ụbọchị onye ọbụla na-esi na-awụsị a na-eri otu n'ime ụmụnna ndị ahụ na-akụ egwu n'ihi ya na ọtụtụ mgbede satọde anyị na-akụ egwu na agba ọtụtụ ndị bi na rimiski nwere mmasị na Baịbụl n'ime afọ ise obi dị anyị ụtọ na ụfọdụ ndị anyị na-amụrụ Baịbụl mere baptizim ndị nkwusa nọ n'ọgbakọ ahụ mechara ruo ihe dị ka iri atọ na ise na kwebek anyị mụtara otu esi ekwusa ozi ọma nke ọma anyị hụrụ otu Jehova si enyere anyị aka n'ozi anyị na-egbokwara anyị mkpa anyị ihe ọzọ bụ na anyị mụtara ịhụ ndị na-asụ frenchị n'anya jirikwa asụsụ ha na omenala ha kpọrọ ihe o mekwara ka anyị jiri omenala ndị ọzọ kpọrọ ihe na mberede alaka ụlọ ọrụ gwara anyị ka anyị gaa na trakedi dị n'ebe ọwụwa anyanwụ New Brunswick ihe a siri anyị ike n'ihi na ọ dịbeghị anya anyị kwụrụ ụgwọ ụlọ ebe anyị chọrọ ibi enwetakwala m ebe m ga-eji ụbọchị ole na ole n'izu na-akụzi ihe n'otu ụlọ akwụkwọ ihe ọzọ bụ na ụfọdụ ndị anyị na-amụrụ baịbụl ka ghọrọ ndị nkwusa ọhụrụ anyị nọkwa na-arụ ụlọ nzukọ alaeze n'ebe ahụ anyị kpere ekpere na ngwụcha izu ahụ niile gbasara ịkwaga trakedi anyị gakwara ebe ahụ ka anyị mara otu ọ dị ebe ahụ dị nnọọ ezigbo iche na Rimouski ma anyị kpebiri na ebe ọ bụ Jehova chọrọ ka anyị gaa ebe ahụ anyị ga-aga anyị nwalere Jehova hụkwa na o wepụrụ anyị ihe ndị ahụ ga-eme ka ịkwaga ebe ahụ siere anyị ike nwunye m bụ Randi hụrụ Jehova n'anya nke ukwuu ọ naghị eche naanị banyere onwe ya ọ na-emekwa ihe ọchị ihe ndị a niile mere ka ọ dịrị anyị mfe ịkwaga ebe ahụ naanị otu okenye nọ n'ọgbakọ ọhụrụ anyị ahụ aha ya bụ Robert Ross ya na nwunye ya bụbu ndị ọsọ ụzọ n'ebe ahụ ha kpebiri ịnọ ebe ahụ mgbe ha mụrụ nwa mbụ ha n'agbanyeghị na ha na-elekọta nwa ha otu ha si elekọta ndị ọbịa na otu ha si ekwusasị ozi ọma ike gbara mụ na nwunye m mara ndị ezigbo ume obi tọrọ anyị ụtọ n'ihi na anyị jere ozi ebe ọ bụla a gwara anyị gaa mgbe anyị sụchara ụzọ na trakedi afọ abụọ a gwara anyị ka anyị gawa ọrụ sekit ihe ahụ tụrụ anyị n'anya anyị ji afọ asaa gaa na-eleta sekit ndị na-asụ bekee emechakwara ziga anyị ka anyị gaa letawa sekit na-asụ french na kwebek onye nlekọta distrikti anyị na kwebek bụ nwanna lions crepolt na-aja m mma ma nkwucha okwu ma emechaa ọ na-ajụ m sị olee otu ị chere okwu gị a gara esi bakwa uru otu o si na-enyere m aka mere ka m na-akapịkwu ihe ndị m na-akụzi ọnụ ya dịrịkwa mfe nghọta ihe edere na ala ala peji sịrị gụọ akụkọ ndụ nwanna lions crepolt n'ụlọ nche Febụwarị 2020 peji nke iri abụọ na isii ruo na nke iri atọ ihe edere n'ala ala peji agwụla otu n'ime ọrụ ndị nkacha icheta bụ nke m rụrụ n'afọ 1978 na mgbakọ mba niile e mere na Montreal isiokwu ya bụ okwukwe na-enwe mmeri m rụrụ ọrụ na ngalaba na-ahụ maka nri anyị nọ na-atụ anya na puku mmadụ iri asatọ ga-abịa mgbakọ ahụ otu anyị ga-esi enye ha nri ga-adịkwa iche na otu esi eme n'oge ndị gara aga ihe niile dị ọhụrụ ma ihe ndị e ji esi nri ma nri ndị a ga-esi ma otu a ga-esi esi ha anyị nwere ihe dị ka nnukwu friji iri abụọ ma ọ bụghị mgbe niile ka ha na-arụ ọrụ nke ọma tupu ụbọchị mbụ a ga-amalite mgbakọ ahụ anyị enweghị ike ịbanye ebe a ga-anọ mee mgbakọ ahụ hazie ihe ruo n'ime abalị ụbọchị ahụ n'ihi egwuregwu anọ ebe ahụ na-eme anyị kwesịkwara ịgbanye ihe anyị ji esi nri tupu chi efo iji nwee ike sie nri ụtụtụ ezigbo ike gwụrụ anyị ma amụtara m ihe na otu ụmụnna ndị anyị na ha rụkọrọ ọrụ si rụsie ọrụ ike mara nke a na-akọ na-emekwa ihe ọchị mụ na ha bịara dịrị na mma bụrụkwa ezigbo enyi ruo taa obi tọrọ anyị ezigbo ụtọ na anyị so rụọ ọrụ a dị mkpa na mgbakọ emere na Quebec be ebe a kpagburu ụmụnna anyị mkpagbu kpụ ọkụ n'ọnụ n'agbata afọ 1940 na afọ 1960 m mụtara ọtụtụ ihe n'aka ndị okenye ibe m mụ na ha rụkọrọ ọrụ na mgbakọ ahụ e mere na Montreal e nwere afọ nwanna David splen onye so na otu na-achị isi ugbu a bụ onye nlekọta mgbakọ distrikti na mgbakọ ọzọ e nwere mgbe a gwara m ka m bụrụ onye nlekọta mgbakọ distrikti nwanna David ji obi ya niile kwado m n'ọrụ ahụ n'afọ 2011 mgbe mụ na Randy nwunye m rụrụla ọrụ sekit afọ iri atọ na isii a gwara m ka m bịa ghọọ onye nkụzi n'ụlọ akwụkwọ ndị okenye ọgbakọ anyị hiri na iri asaa na ise n'ime afọ abụọ ma mba anyị gbara efu ọhịa na ngwụcha izu ọbụla obi na-atọgbu ndị okenye atọgbu n'ihi na ha hụrụ na mkpa otu na-achị isi bụ ka ha na Jehova dịrị n'ezigbo mma m mechakwara kụzi ihe n'ụlọ akwụkwọ maka ndị na-ekwusa ozi ọma alaeze ike na-agwụcha ụmụ akwụkwọ ndị ahụ ha na-echegbukwa onwe ha n'ihi ọtụtụ ihe ha nwere ime ha na-anọ na klaasị ihe dịka awa asaa n'ụbọchị ọbụla ha na-eji ihe dịka awa atọ n'abalị ọbụla eme ihe omume e nyere ha mee n'ụlọ ha na-emekwa ihe omume anọ ma ọ bụ ise n'ụlọ akwụkwọ ahụ kwa izu mụ na nwanna nke ọzọ na-akụziri ha ihe kọwara ha na ha agaghị emeli ya ma ọ bụrụ na Jehova enyereghị ha aka agaghị m echefu otu e si eju ụmụ akwụkwọ ahụ anya ma ha hụ na Jehova enyerela ha aka ha eme ihe ndị ahụ ha chere na ha agaghị emeli inwe mmasị n'ebe ndị ọzọ nọ na-aba ezigbo uru otu mama m si nwee mmasị n'ebe ndị ọ na-amụrụ Baịbụl nọ mere ka ha na-eme nke ọma o mekwara ka papa m ga enwe ntị n'ozi ọma mgbe abalị atọ gachara mama m mụrụ papa m mere ihe juru anya anya ọ bịara gị okwu ihu ọha n'ụlọ nzukọ alaeze ọ nọkwa na-abịa ọmụmụ ihe ruo afọ iri abụọ na isii ọ bụ eziokwu na papa m emeghị baptizim ndị okenye gwara m na ọ na-abụ onye mbụ na-abịa ọmụmụ ihe n'izu ọ bụla ihe mama m mere kụzikwara mụ na ụmụnne m ezigbo ihe ụmụnne m ndị nwaanyị atọ na di ha ji obi ha niile na-efe Jehova abụọ n'ime ha na eji ozi na Betel otu na eji ozi na Betel dị na pọtugal nke ọzọ a na eji ozi na Betel dị na Haiti mụ na nwunye m Randi bụ ndị ọsọ ụzọ pụrụ iche ugbu a na Hamilton dị na Ontario mgbe anyị nọbụ n'ọrụ sekit obi na-adị anyị ụtọ iso ndị ọzọ na-aga nletaghachi ha sorokwa ha na-amụrụ ndị mmadụ baịbụl ma ugbu a obi na-adị anyị ụtọ ịhụ ka ndị anyị na-amụrụ baịbụl na-ahụ Jehova n'anya anyị na ụmụnna anyị nọ n'ọgbakọ ọhụrụ anyị dị n'ezigbo mma ọ na-agba anyị ume ma ịhụ otu Jehova si na-akwado ha ma mgbe ihe dị mma ma mgbe ihe siri ike anyị cheta ihe ndị merela na ndụ anyị obi na-adị anyị ezigbo ụtọ maka otu ụmụnna si gosi na ihe gbasara anyị na-amasị ha anyị nwa agbalịkwa igosi na anyị na-eche gbasara ndị ọzọ na-agba ha ume ka ha mee ihe niile ha ga-emeli n'ofe Jehova dịka ihe atụ n'ezinụlọ otu nwanna nwunye ya nwa ha nwoke na nwa ha nwaanyị nọ n'osi oge niile mgbe m jụrụ nwanna ahụ ma o chetụla echiche ịsụ ụzọ ihe ọ zara mbụ na ọ na-akwado mmadụ atọ ndị ahụ na-asụ ụzọ m jụrụrụ ya sị ị ga-akwado ha karịa otu Jehova ga-esi akwado ha m gbara ya ume ka o soro ha rụọ ọrụ ahụ na-atọ ha ụtọ mgbe ọnwa isii gachara ọ ghọrọ ọsụsọ oge niile mụ na Randi nwunye m agaghị akwụsị ịkọrọ ọgbọ na-abịa abịa banyere ọrụ ndị dị ebube Jehova na-arụ anyị na-ekpekwa ekpere ka ozi Jehova tọọ ha ụtọ otu ọ tọrọ anyị abụ ọma iri asaa na otu amaokwu iri na asaa na nke iri na asatọ isiokwu a agwụla